Ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu, site n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. eme Abụ m ezi nwanne unu nwoke Obichukwu Tony Eberechukwu. Ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry ekala ndị Baptist mishonari Association nke mba niile gbara gburugburu ka ozi ọma si eri unu nso n'ụbọchị anyị taa ka Chineke ya gozie anya nye anyị ngọzi pụrụ iche tụkwasị anyị udo nke karịrị udo nke ụwa na-enye mee ka abụrụ ndị ya ghọta okwu ya ka okwu a bakwara anyị uru site na jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ oziọma dịka matu dere oziọma matu isi nke iri amaokwu nke iri abụọ na ite itenaanị wee ruo na nke iri atọ na otu Matiu 10:29-31 oziọma dịka matthew dere isi iri malite na amaokwu nke iri abụọ na ite naanị wee ruo na nke iri atọ na otu ọsị adịghị ere egwele abụọ n'otu peni ma otu n'ime ha agaghị ada n'ala ma nna ụnụ ekweghị, ma ọbụna agịrị isi niile nke isi ụnụ ka agụworo Ya mere, ụnụ atụla egwu. Ọnụahịa ụnụ onwe ụnụ karịrị nke ọtụtụ egwele. Ka anyị kwa akwụkwọ Jeremaịa. isi nke mbụ akwụkwọ Jeremaịa isi nke mbụ anyị agụọ amaokwu nke ise Jeremaịa onye amụma isi nke mbụ amaokwu nke ise ọ tutu akpọọ gị n'afọ amaara gị ọ bụkwa tutu isi n'akpa nwa pụta ka ndị doworo gị nsọ ewurewo gị nye gị ka ị bụrụ onye amụma dịrị mba niile ka chineke were bere n'afọ ma gozie okwu nke ka onye anyị ndụ na nghọta pụrụ iche n'ụbọchị nke taa wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị n'ụbọchị nketa ga-abụ chineke maara gị gị na-abụ isi okwu anyị na ụbọchị taa ọtụtụ ndị mmadụ na-agbazi mbụ na-agbazi leka leka na imezu dịka inweta ihe nke ọchịchọ ha nke ọchịchọ nke mkpụrụ obi ha ma nke ọchịchọ nke ahụ site na ike nke aka ha site na ije ma ịdọlesi n'ọrụ ha chinebe aha ka obiri ha amaghịtaghị na tuturi amụọ ha tuturi eke ha na chineke atụgwu ero n'isi ha ọ na-agwa ya n'akwụkwọ Jeremaya sị na chineke si na naanị ya onwe ya maara echiche nke ọ na-echere anyị echiche nke udo na nke ọganihu ọ bụ nke ihe ọjọọ ma ilezi anya etu ọtụtụ ndị mmadụ si atụ egwu na etu ha si atụ ero banyere ndụ ha echi ma ọha nwaji aka ha wee kee onwe ha ihe ndị a ekwesịghị ka ọ dị etu a ụfọdụ ya agbagide mgbụsị n'ụtụtụ na-atụli onwe ha n'ọrụ n'ihe niile a ha ma ntinye chineke n'ọnọdụ o kwesịrị dị dị ka ịkpalite n'ezi ụtọ kpee ekpere gụọ akwụkwọ nsọ yọọ Chineke ụzọ na ezi ntụziaka nke na ejiga maka ụbọchị nke a ma ọ bụ ihe chere n'ihu ọ gbalite n'ike ma ụzọ ụtụtụ ọ gaghị ekpe ekpere ọ gaghị agụ akwụkwọ nsọ ọ gaghị achọ ndụmọdụ na ngọta site n'ukwu nke Chineke ihe o ji bụ na etu a ka anyị si mee mgbe gara aga na-etu a ka onye nke ahụ si wee mee na-etu a ka anyị esi ji eme nke ọ na-eme ihe a ụbọchị ruo n'ụbọchị izu ruo n'izu ọnwa ruo n'ọnwa ahụ n'ahụ ọ ka na-agbagharị n'otu na-agba okirikiri n'otu ebe o nwekwara ike ọ na-afụta ihe mgbanwe obere màọ̀bụ̀ bụ o sì wee dị mana ndogbu ya n'ọrụ na-egosi na ọ ka nwere ihe na-efunarị ya ọ ka nwere ezumeghị oke nke dịrị anyị elezi anya ife ndị a niile ịfụ na ndọgbu niile nke mmadụ na-adọgbu onwe ya n'ọrụ adịghị ezu oke because na gịnị na ihe niile bụ ihe efu mana ihe ya mata bụ na ọ bụ na etinye Chineke nye ohere na ndụ gị nye ọnọdụ n'ihi na nyama bụ onye mere gịnị dị ka mmadụ nyama bụ onye tọrọ ntọala gị maara echiche nke ọ na-echere gị maara ụzọ nke ya bụ isi wee gaa efu mmeri n'ihe niile ọ bụghị sọsọ na ịgba akụkọ mbọ ka mmadụ ji enwe arụsi ike maọbụ nwee ego maọbụ nwee ihe nketa akwụkwọ nsọ mere ka anyị mata n'akwụkwọ matu isi nke isii amaokwu nke iri atọ na atọ osisi buru ụzọ chọọ alaeze nke chineke ịchọta alaeze nke chineke na ihe ndị ọzọ fọdụrụnụ ga-abụ ihe eji ya aka ilezi anya fụ na ụfọdụ anyị na ụfọdụ ndị mmadụ na-eburu ụzọ achọ ihe kwesịrị ịbụ ihe ikpeazụ etezie Chineke n'ikpeazụ tezi ọchịchọ obi nke ha na ihe niile n'ihu na-abụ na emekọrọcha ihe niile a ọ dị ezu oke emekọrọcha ihe niile a efu ha nwere ohere deni nke na-eweta na mmadụ ezu oke ndọnwụ niile a ga-abụ n'ihe efu Chineke maara gị karịa ka ị maara onwe gị Chineke maara gị na-amara tutu a mụọ gị na-amara mgbe a mụrụ gị na-amara ezinụlọ nke ị batara na-amara afa gị na-amakwana ebe ibi na ihe niile nke kwesịrị gịnị Site n'ugbu a dịrị gawa, ọ bụrụ na ịnatacha okwu a, mara na ndọgbu niile na-adọkpụ n'ọrụ bụ gụnwa chọrọ ya n'etu ahụ. Ma ọ bụ na ụzọ nye Chineke ohere, ị ga-afụ na ọ bụghị na ihe na-enwe ihe chere gị aka mgba, ma n'ihi afụta na Chineke ya enyere gị aka n'ụzọ pụrụ iche n'ụzọ iji wèe mume n'oge ọbụla Ile anya fụ mgbe David dere n'abụ ọma, ọ sị na anyị ga-ele anya n'ugwu niile olee ebe inye aka anyị ga-esi wee bịa. Ọ sị na inye aka anyị ga-esi n'aka Jehova wee bịa onye nke kere eluigwe kee ụwa n'ihi na ọ na ọ nsọtụ ụwa niile na-amara ebe niile nke ngozi a ga-esi ya abịa ịkpọku chineke nyere ohere na ndụ gị efu na nwere ihe ụfọdụ ihe dị iche iche ọtụtụ ihe dị iche iche ebe na-adọgbu onwe n'ọrụ ịkwesịghị na-adọgbu n'ihi na ọ maara gị ọ chọrọ inyere gị aka ọ chọrọ ka ị e bara gị uru bika ma tutu ori anyị mara amamihe na tutu orie anyị achọwa Chineke Chineke buru ụzọ hụ anyị n'anya sị na Chineke hụrụ nwa n'anya nke ukwuu o wee nye anyị ọkpara nke ọmụnahụ ya naanị ya bụ Jizọs Kraịst ka onye nke kwere na ya ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi inwe ndụ ebighị ebi a bụ ihe akwakwa ihe enwe inwe ndụ ebighị ebi a ị ga-afụta ngọzi dị iche iche n'ime ya ị ga-afụta udo ị ga-afụta amara ị ga-afụta obi ebere nke Chineke ị ga-afụta ihe ukwuu n'ihe ihe ịrịba ama dị iche iche nke Chineke na-emere ndị ya n'ime Jizọs Kraịst ka mgbanwe niile asị abịa ịfụ na ọ bụ na iburu ụzọ chọọ Chineke na ọchịchọ gị niile n'ihe niile ị ga-afụta amara pụrụ iche n'ihi na ọ maara gị ọ bụrụ na ị nabatabeghị Jizọs Kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ihe a bụrụ gị ohere n'ihi na ebe a bụ ebe ebisigodi wee tụnye uche mgbe ị na-eme nke a ị ga-afụ ka Chineke ezi na-enye gị ntụziaka pụrụ iche na-enye gị amamihe pụrụ iche na-enye gị nghọta pụrụ iche lee Solomọn na mbụ na mbụ mgbe ị e nwere eze o wee kpee ekpere wee sị Chineke mgbe Chineke bịakwutere ya na ndụ si anya ya ohi ya ya emere ya Chineke na ya amamihe na ya amaghị ka anyị esi jeghachi dị ndị nke ya ama bụ ụmụ Izrel na amamihe ka ya na-achọ Chineke wee sị na ọ ihe ọyọhọ ka ndị iro oyi ọyọkwanị ka um, ihe dịgasị iche iche ihe ukwu dị n'ụwa nke o ji ego m akụ na ụba chineke wee nye amamihe wee tụkwasịrị akụ na ụba pụrụ iche o wee bụrụ onye nke nwere ihe kachasị karịsịa eze ndị niile ndị nke bụ ụzọ na ndị nke na-esote ya kwefụtara na Chineke mara echiche obi nke ọ na-echere anyị ihe ka mkpa ihe bụ isi bụ ka anyị buru ụzọ chọta Chineke ke ka anyị si ya chọta ya site na ịnabata nwa ya bụ Jizọs Kraịst kwupụta okwu kpebie n'obi anyị narakwa ya dịka onye nwe anyị na nzọpụta ya ị ga-afụ ihe pụrụ iche ọ sị na gịnị mere na nnụnụ nke igwe na ha agaghị ada n'ala na ọ bụghị na Chineke ọ maara etu aka ka Chineke si bụrụ gị n'obi mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe na ndụ gị ka ekpere Chineke onye pụrụ ime ihe niile Chineke nke machasịrị ihe niile a na-ekele gị na ọnọdụ nke anyị a n'ụbọchị nketa na amamihe gị nke imere anyị anyị were na-arịọ onye nwe Chineke mere anyị ebere na ụmụ oriri ndị a ndị nke nọ n'okwu n'oge dị ugbu a onyenwe anyị ndị nke chọrọ ịnapụta jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta ha onye mere ha ebere ka gba afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị ya eketa oke na eze gị mgbe n'ikpeazụ dịka isi wee kwe nkwa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama amụma ajụjụ ọ bụkarị mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 081 00111 maọbụkwa na 56719493 Ka udo na amara Chineke bara ụnụba n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị Amen.